bum roja roja over. I don't even tell you govnor. like he do me karashika. Make I no feel liver, me way be John Cena. I say I swear you mine, die, baby girl na you be God design. Oh my life, as your face they show now show your shoe design. Now you gon' be my wife, you got to be my wife, for you I paid the price. Yeah yeah yeah. kamana kama lólùfẹ́ nukulaya níjọlá mi fọmọ. Mami fẹ́m gẹ̀yẹ́ kí o bí obi ìmọ̀ ní màkà. Plenty kele for my life na you I chose. I don dey wonder if you everything na prose. If I do you wrong my baby boo I'm sorry. say I get too many girls that run a story. But now you did my mind, I swear, say now you did my mind. I swear I know the lie, I dream about you all the time. Cause girl, you blow my mind, and I know 59. Well, girl, you do me bad. Yeah, yeah. Ogechi, Ogechi, kama Nero bebe, oge kamono kama Lulu fe, anukulaya, nicho lari foma Ami fem genye ki obi muhima ni maka Everything in your love is all I do for the living. I tempted to touch your foreign booty. Ah. If I kill him all, still the love I got. It's evil and love back. Oh baby, this love is real. I give you all my body, I'm official. Don't love like Oba, boy, I can't Yeah, you forgot her, baby. I know say you like her. Money, magali, money, magali, let her ma. Dollar and to make us spray you on my dollar now. Parade for my body, yeah. Drop my groundnut to make it burn my bikini. Oh, okay, okay, okay. Everywhere you don't show. Double let me, eh, me delu, over Obodo delu, chin chin. ndị ike ndị ike obodo ndị ike ndị ike ji obodo obodo delu na obodo delu jimjim aha anya pụtago nwata na ya eze otukulani na focheze ifumu n'igbo kpamudede nkwobi wit excess pepe consi my palace and go tell your father say man no be servant again you wey you japa with all of my character think say you no go skip it nigerian nightmare style bender see the swagger wey i carry enter show fresh but i carry mental fuck with my family bad temper large entrance check out the fat pendant shola pe come the bartender big spending wọn lè white tapada ọmọ yoruba check. ndíkẹ̀ ndíkẹ̀ wọ̀. ndị ike ndị ike ji obodo obodo delụrụ obodo delụ jimjim anyị apụtago ndị ike ndị ike nwe obodo ndị ike ndị ike ji obodo obodo delụrụ obodo delụ jimjim Superman. Okolos, we run am, Falanoi jele. The popori too much, she open toros. she give me ikebe i lock am to coast fly am to bodo obodo imbo give am paros. how many chikalas i been dey with ogini ka carry my virginity i go still give am rabat give am belle give am assurance money na surplus the swagger bogus your army iporos without gala load am pull up pull up. ndike ndike mo. Sound out with DJ SJS. mere joy isi na ego oyibo bụ vanity isi na ego oyibo na-enyela aṅụli ọga ka na ego na ọbara na alụkọ ọga ka m ego na ọbara na alụkọ ọ bụrụ na ị nwere ego oyibo ọgaka ka gị wetin you get Ifu ego na bụ nwanne o amasịla gị bụrụ ụwa n'isi kama gbaba mbọ ịzọta onwe gị kama gbaba mbọ gbaba mbọ ka nwoke ọ ibe na-abụ chere nwoke n'ụwa nwoke lụtụ nebe nna ya ọlụtụ nebe nna ya ọza ga-abịa ya ọnụ nwaanyị mụọ nwe na ọza ga-abịa ya ibe ndị ọzọ bụzi na abamaka ibe ndị ọzọ bụzi na abamaka ọlụtụ nọ na Lagos ọbụla akpamaka ọlụtụ nọ na Abuja ọbụzi akpamaka ọlụtụ nọ n'Ịchado ọbụla akpamaka kisi na ego oyibo bụ vaniti if you no get money wetin you get ọbago ọbago obebego oh, na mgba eh, ijele nwa n'igbo na-egwu emebe achala uko nwaanyị ngwagwalụmegwu maka na ịgbata ọfụma mgburu ewu mberede nkeji amadike ihe paskọrọ na-enwe bureki na-agba aja ọsọ anyị echewe anyị echewe ebe pụtara ire egbere ebe pụtara na-edege ịmazikwa na ire erite gbogambụ ọ dị ofele anyị apanye ihe mana anyị nwa na ire mmewu mmemme mmemme mbọgambọ mbọmbọ kererembọ anyị apanyeghị mana mgbakọrọpụta nwa na ife dị ụlọ enyo dị sa dịga kogodi ebuchi aka nri loko aka n'obe etikeshiwe rest in peace sam loko all i need bụ choko ka anyị adị biti ka ọmoko first class n'ime ogbe nwanne m ga-egosi gị asambodo aka na kụ aka na gbamgbam obele gị na halụ aka m ọ na menụ na tifalo ma anyị zukọ n'ụgbọ nkanụ dịka ije yikwasịlị pọn dịka ọ ga-abụkwa king kong dịka iflevo nwa amama lesi ga abụkwanụ kup pump nigga kile sangu ega na pali fatile dano mimara ba hipim hikim tagba tili fila mango ibe anje anje manu no no na kije uko mebe anya chawe anya puwa kije la mwani uko mebe uko nwanyị ngwagwalu maka na ịgbọtọfụ ma mgbulu ewu DJSJS. Ọkwa ka na anụ n'ọgụ polisi ya wee bịa asịkwa m anwụ na mgbọ na nke bụ ụkwụ na-abịa isi n'elu ego elu na ndị a na-ekwu na-abịa ị na-abịa mgbọgbọgba ọzọ pụwa n'ụzọ na ndị a na-ekwu na-abịa ọ na-abịa a na-esi ibodo nke ọnwụ obiri igbo abịa adụmọ na-ewusigo ife anyị na-achụpụ owo eowo a sị m na adụmọ na-ewusigo ife anyị na-achụpụ owo ọsalaba ọsalaba ife ọma ga-eme n'ọgbọ ọ ga-eme abatala m ba ama echi obulu buru laptọpụ n'aka njụwa meche nwanne m ọsị na na-atụ ọrụ mgbanye na-agụ akwụkwọ ama echi edowela abị ya njụwa meche nwanne onye iti ọ na-atụ ọrụ amaechi nwanne m nke ụlọ na-agba ọsọ ihe oro ahụ ndị a na-ekwu na-abịa a na-abịa Superman. Yo, ahe, ife ọma ga-eme n'ọgbọ. Ịma mgbasị njitube ndị a na-akpọ nọ nso, nọ nso. Asị m ịma mgbasị njitube ndị a na-akpọ nọ nso, nọ nso. Ịmụkwana na oso jọlụko ebe ọ na-achọ ka mfa. Ịmụkwana na oso jọlụko ọ na-achọ kọmfọm na-ebe ụlọ go go nka na awe n'obodo ebe ọ na-achọ kọmfọm nne m chọrọ ịbịa ọmụgọ ọsị m je n'ọnwa anyị maka ọpsi chọrọ eji m ọsị m ọ dị aje n'ọnwa anyị ndị ụmụnna m emitin se ha sị m je n'ọnwa anyị obi etogo ọgbago afọ ọnụ bịa ije n'ọnwa anyị ma mọmsi chọrọ ịbịa ọmụgọ ọsị m je n'ọnwa anyị maka ọpsi chọrọ eji m ọsị m ọ dị aje n'ọnwa anyị ndị ụmụnna m emitin ha sị m je n'ọnwa anyị obi etogo ọgbago afọ ọnụ bịa ije n'ọnwa anyị the beat maybe anyị chu mmiri n'azụ ogbe m tomato jos 15 ọ dị ete pancake egogo m ring bride price ndị nwee cake anyị panụ nkwụ ọcha pata ji mmanụ anyị m ewu ma ka anyị jee nụta ada nkanụ a pan wine ndị bụ na odogwu Superman. ebe mmadụ jesigoro dịkwa ndụ nata ọkwa Chinedume obodo mmadụ jesigoro dịkwa ndụ nata ọkwa Chinedume ebe ụfọdụ janụfa dịrọ ndụ nata obodo ụfọdụ janụfa dịrọ ndụ nala obefa

ya ya sago onye afụcha n'anya bụ Chukwu all for you. If you can't sabi do the party, no go mind it is nothing. All my money's just for you. Since 2016, baby, I've been on your beat. I buy the money with the passy, your sherry. Eh, I know they on balance, so what that meant color be. But it's 2024, I got you in my my sixties. DJ SJS. Say it's not enough for you. Please, I did my

lion heart na ọma mgbe ọ bụrụ abụ na ọma nle unshakable unstoppable tewe egwu nwa belivu na-ekezi ego ka gapụta ndị ịla na-agba si ma bebi ka ifebe aka tụtụba ya fọmfoju akpa Ladies and gentlemen, you are now rocking with DJ SJS, aka the Superman. Superman.

ochongonoko achọrọ m ịma ịgbagoro gbada achọrọ m ịma ịchọwa ịma na ije na nke ịma ijele ndị igbo nyapụta gị egwu eze gị ndị igbo nyapụta gị egwu kedu izu ọnụ ọra

Ị If I'm for the risk, I'm not carrying my car.

Sound out with DJ SGS. major. If any hundred carats, na poco, and when me a hundred percent, fata late on my cassette. Chief priest the ball too much and use you eche bana net. If I jibule the men shake a tata dikechi, I nap on one net ticket, just a solo boys if I get it. Yeah, a banji pule go spray cash, a come millionaires, a conch up, if any one a

Ladies and gentlemen, you are now rocking with DJ SJS, aka the Superman. ịma na udo na-achịnụ ịma na mmesịbata obodo anyị kafa na mana ịma na ndị ndede mana mmemme nwere eji eri ego Celebrate, I didn't celebrate. Celebrate, and I can celebrate. Celebrate, we did it, celebrate. Superman. a bara nuna ya kasin mma sawanje ayaya sawanje yoma tuku karowa ululululu ogago ne sawanje angere water sisi money i never shop i never drink i never smoke come on even to i never sawanje ayaya sawanje yoma tuku karowa ululululu a big make a G collect Who and plug on Pashim socket Bunzili Selego Telo Moko Dalolo Sebe Why the day they give me hot to be and panel eh, the beer debe Big boy want to bam bam bam bam Tumwa and yike tan tam She me a bam bam bam Sade a fele san sam Jai king wan bana hana boy you ne me on kan kam Basa wagi atụwa nke m ụbọchị ihe wee mmanụ ụgbọ eze anyị ebido ụbọchị ife anyị mere bụ anyị ebido amara ụbọ anyị ebido amara

imana udona chinu imana mesi bagogoda nikafanenene imana ndendede mana mmemmemere abobi nwere na eji eri ego ọkpata osuwe na-etili ọra adịdọnụ nwanne odịdọnụ nwanne nwa na ya eze nwoke bụ ebube ebube ịyawana wana wana Full option on double silencer. If I am double towers on double condenser. If I need to go double no kitchen every month anụkwa ana m asịkwa n'udo ọkwa bụgo n'ego my brother, what you gonna be? JSJS. JS.

Sound out with DJ SGS. Oi! si n'ụlọwu ka esi eme ka mụ na chi na-eme si n'ụlọwu ka esi eme ka mụ na chi mee si n'olugo ka o elu oyi n'olu ego si elu nwesị n'ude lude o oh. nwesị n'ude lude na-abịa ebe ewu chi mana mụ na chiseje gasị n'aka chukwu dị ya una n'udo ewu chi mee ụmụ oyi akụ nwa bụ ọka nna aza ebugasị na nya na okpu ọzọ ebe anyị chukwu mụ na chimelele ka nna ebe ewu chi ewu chi mee ala chi mee ala chi mee egwu dike egwu dike egwu dike egwu dike egwu ebube dike egwu ebube dike ebube dike obedike so mana obedike obedike so meje obedike ndị rugodie na-abịa si n'olugo ka o si ruo oyi ebuberike na ị ga-adị oho ive na alụ ka mụ ji elive ọgaranya nnenete mmọnwụ maka ụlọ ka onye ranede n'ive na-eme bụkwa nya na-edeluge mgbịlịgba na-akụ ebe dị na anụ ụka mụ na-ebe uwe ọgaranya mgbịlịgba odogwu ọlọgwụ dike nwurudo odogwu ana warọ dịka mgbịlịgba odogwu na-akụ na-esi esi esi nsi ebukwa n'ụkwụ nyenụ m n'obu fachọlụ ka mmalụ ife mmenwe ebe ntolu n'otu ịchọ nkụwasị akụwasị Superman emelụ nke amata na abụọ maka ya atamata fachala obele gbana nsebe ife ya gbamara fachọlụ ka mụ na bọ na-echeje mụba manya mana ajụ m ajụ fachọ ka isi m waa waa waa ma isi m ekwelawa ka nwoke na na na ma nwoke ekwela na fachọ ka ọkụ m nyụọ nyụọ nyụọ ma ọkụ m ekwela anyụ eji ọfọ Superman. Wa wa wa misi me gbala wa. Ka nwoke na na na ma nwoke gbala na fa chọkọ kụ mụ nyụọ nyụọ nyụọ mọkụ me gbala nyụ. mmebe ọfụma kwọlụ m nwa bebi kwọlụ m onye m kwọlụ m aka nwachi ọbụbọ kwọlụ m aka flashi kwọlụ okoko kwọlụ m aka eze ụmụ tụọlụ m asa tọrọkwa m ndị ya agbajikwa m aka ọ dị ka famụta gị nwaanya fatịra ka mụ na onye nwaanyị o wefana na-emefe ka anyị ogelugo mgba ya wepụtala fa anya onye na-egwe wan wan leg akpọ nọ na wan wan ten nwa bụrụ fine fine girl egolu ya hohosewawawa m isi m ka nwoke na na na ma nwoke ekwela na fachọkọkụ mụ nyụọ nyụọ nyụọ ma ọkụ m ekwela anyụ eji ejimọfọ fachọkisi m waa waa waa misi m ekwelawa ka nwoke na na na ma nwoke ekwela na fachọkọkụ m nyụọnyụọnyọmọkụ m ekwela nyụ ejimọfọ ejimọfọ ama m ama na mma ala na mba m ala ebi ebi n'ọfịa achala ezigbo anya fate n'obe nlasị labalụ ya tawa m isi mana aka m aka ọsọ gị kwucheleta imeta onye na-agwa n'aka ebumisi ọkpụkpọ onye melụ faji atamụta eze ka efela nkụwa mana dịrị awamawa maka agbamapọnụ agbamapọ hmm. all over the world weba ekweje niile olili come ihe na-ete but you cannot come here ofe ogiri apịasa london na landa lagos onye ogidi maka alụ ya alụ boy alụ ya alụ yeah achọla m success mapụta express agụpụla last but now agụpa the boy the confess ụmụnụ nọ bụ latọ mana Superman. egwu na na obodo enwebe onye bute ike obodo emeghe eze ịpụta ọgbọ if I dey live with pounds and dollars. Okay, nah. AC, I swear to God, oh. I so no no be happy party, oh. Oh no no, tell them say. Sound out with DJ SGS. ego ọkwa na onye chọ na onye chọ na ọ ga ego ego dị mfe n'ọnụ melo ego erike isi biko si get obi na get money ichezie ego bụ onye chọ ego ogbenye na-ere ọgaranya anya kwesị na ọgwụ ego ogbenye igbo ọnọgwụ bịam ka nju oge ụkwụ bịam ọ bụ dafa nna gị ei nwanne ego dị n'okwu abọbi biko chukwu ego ọ bụ na ego oyibo bụ onye chọ na mmadụ niile ga-akpata ego nwanne na otu ọnya iche na dị ofere dịsi brọda agbanyela gị tv ọnị datụ anya iche na ọ isi na dị isi nwanne gị plasma anyị malụba egwu amara egwu amara ka m na-etio ịmọmụ na jinsi donu anyị dọnụ ebe gaisi na-agba mbọ sị na ife eme nwere isi isi na ife eme nwere isi ya bụrụ isi gị tinye dị ya ka o isi ị ga-emenwe ife eme ị ga-anụ ọrụ na-alụ when you dey sleep some guys dey for street o ụfọdụ na-atụ ọlụ ụfọdụ na-alụ ọlụ ọlụ oyibo ebe anyị na-aseli ifu men on the street o oh. finally Rice amalu na piko, amalu zobe Oya dike, nenu dike Oya dike, nenu dike Iye jamara dike ruenu, ekwe chenjigo isi mmadụ kesiliwu anụmazinu na naduzi dịka si na dudusiri adukechi patumadu si chadukechisi na anụmasina isi adukechisi susulusi chukwuemeka ojumeche bụ mmọnwụ chukwu emeka odimeje bụ mmọnwụ chukwu emeka bụ mmọnwụ chukwu emeka bụ esi na dị na akaba akaba akaba

ebe akpa kulu nke ka nkulu nke m ga-alalụbasị ụlọ ebe mma na nlalụ ebula egbe m dị na-agba mbọ deede ị ga-enwetarịrị nke bụ nke mana ị ga na-achụ aja ka mmụọ wee malụ na ime gị ụka ịnwe achukwu ọkwa a na-azụta anyị wee zọba ute amụta nwa dị mma ọ ga-ada ọdụ wee gbebe igbe oke ibe ga n'onu na-abụ tupu okebe ide ụlọ akụ ọlụ gasịrị mapụta ọgwụ esitọba ile ndị amụma ụgha elisi utu etugharị aka ịdị mma dịkwanụ mma iji ụwa fapụnụ nka ịnwa dịbịa nke egbe pụta isi bịa ike papa mpụ na-akwado onwe maka arụ ụfụ ụbọchị ikpe oge lisinin nke ntị ghọta na risinin mmankwụ ifesolụ mụ na maya sesto shuzinin omenala dị tupu ndị ọcha na dia arisinin pastọ gịnụ nke ọ ga-asị na ọdịde fụ yuzin mmadụ na-agba mgbe nkwue n'ọnụ What Superman obodo dara chimchim ewepụta n'elu maka na onye na-ekwere okekwe awa ekwezie gị na ọ na-eme nwanne ife na-ebe ka na-ebe na ndagaba Kilikili ka na-akpọ ukwu ose eyo ị ga-alaiki anyị nwanne m akpa ka anyị si kwado you can not stop a movie train o mbunye gị ya ị ga-alaiki anyị ị ga-alụsiri na mmadụ anyụ anyụ mana ọ bụ maka na ọ agba mmiri irie ma ịmanụ ihe ebe na adịrị ya taa

aa aa voice na I'm out. Open up ya see your baby, see some now. When I got up, mama, my belly's ya ụmụ You could believe when I toss Canada, na I'm a carpenter. I feel it before you're gonna give you. I'm walking boutique and no more than for this The boys and we are a top. MS Abalona, no for my atona toto. I should buy atona toto. If I could have a big, now level and you na we from na no when I And do go it Sales in the good doings. Odi fan and movies. Conscious social doings. Assign a wall of my doings. Of Anko, all my bees. The convoy that we're moving. Conscious social doings. Last class, my man, uh, my puta. Obodo ga-ekwere ugodu na anyị ikwu n'ọkụ na anyị ikwu n'ọkụ na-apụ ọkụ. Go wezi fi na water. When we dey spend no mercy. Isi na ije anyị fanye ego onye

luna kibazwa alu olwanyo uwaptukonye uwaptuke Yeah. Sound out with DJ SJS. baba m bọtụbaja ego aja ego na-eti gbaji ọgwụ ma ọ nwụọ chukelenu nzọọgwụ rie nzọọgwụ ule n'ọgwụ n'ọgwụ n'enugwu si n'ọnwa niile bụ ọgwụ ego ọ bụla na agwọ ọgwụ ego agwọ ndị dibịa ka bụrụ gị ọgaranya njenje njele ọkọcha ntọntọntọntọrịọna ọ ya ọsụ meki ogo dị kọmplenụ oh. say na village people do you igbo ọmịgo odogwu

ego ọfọ afanya afọta ego ọfọ na mma ego ọfọ iwe dị mma ka ị ga-enwe ọfọ beta ọfọ onye na-achụ anyị ọfọ onye anyị na-achụ ya ma ọfọ kerere nke obi ihe kerere nke obi jajajaja kerere nke obi ose ma n'onwere ụbụchi gbogbokoleneli obusi n'urishi ọwala n'urishi we ọsụ n'obakanụ ọkụ onwe dọkwa onwe egwa mmiri gagwata n'azụ iwe obi ọra ịmụta dọra aja aja aja ile Pina Pina says she want to chop my money. Pina Pina Pina Pina says she want to call my party. Pina Pina Yo isa sa ọmọ kan náà dédé party. Pina Pina Jaka fa mama Pina Gaje. Yeah, baby you fine. On your back.

Superman. Sound out DJ SGS. boys nwata gafee ha na-ekiri your beauty ma enwela ọngatrot otoro oge ka eriri ya ndị ma na eburu jeriko ọmụnwa abudi mgbidi nwa bụrụ akara maka chukwu ọmụnwa bụdị agidi nwasa itewe asị ndị paitewe okwu ga kọntena adị ma ọfụlod paitewe asị m ata asị ndị paitewe ofe ịbọsa afịọ dịga oredi sold nwa paitewe front of you, they bust my head, they plaster, they don't know. Up now, we did that would be a waste of food. They steady dripping it and they making check go talk Kuku madam, my soul, my spec. Random the beat, touch on the beat, man, do my check. to God, I cross my heart, my was in And when they to make I push it up, my for city go. Say, Mama, Mama, Mama, Mama, Mama, Mama, Mama, Mama, Mama, Mama, Sound Out with DJ SGS. ka na-egwu oyi ọzọkwa ibe ụlọ ka na-egwu oyi nsị n'ọrụ ugo kosiri oyi egwu anyị nye aka anyị na-eti ụda egwe ndị nsọ Imeru chimeruge ma ibe ụmụ ebili gbabie oyi ịmana bụ nwa afọ ka na-aza mmiri okpu ọzọ nwanne m egwu anyị nye aka anyị na-eti agụ nwa afọ abịa ọzọ okwu ọzọ nye aka anyị na-eme ọsị bụ onye na-alụ ka nya ji eli ọnatalichi ihe egwu igbo de ode njinji nnenata mmọnwụ ejidi fibọ ya akpata ego ejila fine boy akpata ego nwanne jejubi ego aka eje aja anyanwa ka eji eri ịda ọtụ obi lois ga-aka ọlụ onye amụma si anyị gbara ụmụ nwanyị ọsọ Ladies and gentlemen, you are now rocking with aka the Superman. onye ọ dị onye ọ dị ụmụ obere igbo ụmụ obere igbo nwanne nwanne na na-akọ onye amụma si anyị gbara ụmụ anyị ọsọ ọ ga-njụwago egwu ọsọ anyị ga-agbara ụmụ nwaanyị ọsọ nwanne asị m anyị ga-agbara ụmụ ọsọ ana na ọrụ ọsọ nwanne ọrụ ọsọ

nwanne che n'ọsọ gị cause I want to jolly ukwu nwaanyị melonya lu moto gawa bọni onye amụma sị m for prayers you need the money mana mgbe o ji m nga yọyọ si ma bọmbi bụla akpa gị Imagine life without money mm-hmm. You go suffer, suffer, tire Imagine life without olojo ah. achọrọ m iru oche ebe a na-eme ife ego mandoringo na-emepe ise ha na-abịa isi ego idonte ya donde mis tilin ego huku mụ na-efishi ego mfidi wee nwaka ego lezie n'ego ntụba kwele ọnwụ ndị ilo meghebe ọnụ ebe ama akwụkwọ mbụla ego bata ma ekpele ọnụ m na-agbafa na-ene ọsị na ọma omeme na nwere ego na asaịnị cheki nwanne m omede Go, ah, n'olu eke o si elu fino nwamba n'olu eke o si elu ijele na-alụ ọ na-ebugharị obugharị obugharị obugharị obugharị obugharịsie ya ya ya eli ijele ijele na n'eluigwe ire dị na-agba ọsọ ị na na-eligwe iwe eri new age aka na-emepe ọba nka nchaja nwanne ị na na-eligwe iwe eri njụ oyi ị na-anụ olu mee my pastor dem tell me say money is the root of all evil mgbe jụọ ya nwanne money is the root of evil but i gave you money collect am i gave you dollar I collect money is the root of evil but you no dey reject the money. ọ bụ onye ego unu na-agbalị ọ bụ onye ego unu na-akọrọ eluigwe onye nganga bụ onye onye mgbu ihe Ladies and gentlemen, you are now rocking with DJSJS, aka This Superman.